ekene m nwoke n'ụbọchị nke atọ ekene nwa ekene ihe ejili igbo ozi asị mma adịlaghị mma na eke dịlaghị mma na ọrịa dịlaghị mma na afọ dịlaghị mma na nkwaba ike ekenekwa m onye ọbụla ndị so si celebrate wish m happy gara aga biko n'ụbọchị nketa taata ozi ọma ka anyị ebe maka na ebidokwa n'ọzọ awee na akụkọ wee na-asị na adịla igbo mma na eke na ọrịa na afọ na nkwọ biko n'ụbọchị nketa ihe ji bụ na Jay Park na-echi dibịa anụmanụ nwere okwu otu otile ọnụ na-adị oke mkpa ya na n'okwukwe ya masịrị na-akapị ọ na-akapịa maka na I don't see the bịara na mmụọ mgbe m atị na asịkwa ka mgbakwa nkịtị ọ ndị ekwu na wee maka akawa ụmụazị na-asa aha n'afọ n'afọ biko nke nke nwụ na mmadụ si na ọ na-eme dibịa mana ọ chọọ ime ije imezi ihe o jewe n'ụlọ ụka dibịa nụnwa kịta nụ na afọ ije paakị na-ekwu maka ya o doro onye ọbụla anya na ọ na-eme dibịa igwe keredobe afọ ọ na-eme dibịa ọ nwụchazie nwa chọrọ ikupụta nwa mee baptizim o jewezie n'ụlọ ụka ka fada wụwa dị nwa mmiri mmiri chukwu n'isi mee ya baptizim nke a na-akpọkwa mmiri chukwu ọnọchị ikulu dị nwatakịrị jewe n'okwu alụsị ga-eje mee nwa gị dediketi na alụsị akwụnuchi nọọ ụzọ omenala ka unu chọrọ iso unu chụrụkwa ụka na-abịakwa ị nọbụ n'ụlọ ụka bifo mgbe ị na-afụ ụwa, emechaa gbapụ si n'ọzọ ka ije fewalụ nọọ omenala ka ị chọrọ ife omenala ahụ lukwana ịmụzia nwa why taking the baby na chọọchị ka ejide mee ya dedikeshọn mee ya baptizim ebe ahụ ndị nna nna anyị ha na-eme omenala mgbe nwere isi ha ọ naghị eme onye na ọ na-eme na na omelu ya na aganịrị ọ dịkwa ndị otu matayas ya ha na-eme ya eri gbasara ya biko na n'ekere nke esi wee dọọ Jpac si wee dọọ nwoke ma vam ọzọ ndị banye nkelekwa m nke ochi ya zelo ndị mmiri ndụ azụ naya kịta efu na mgburu um, ọrụ okpuru ọdị akịta mana na-ada na ewe okwu agba anụghị ji ma brọda bụ waja waja o si gara pata yes ihe ọpọchuniti m meji wee kpọọ gị itinye ọnụ n'okwu na na apụgo m gị severally ị na ekwuru maka omenala Igbo ka omenala igbo esi wee dị mma ka omenala igbo esi wee gazi ka in fact ị na-ekwu about igbo ọdịmma igbo omenala igbo mana ihe na-enwe m iwe bụ nwaja awaja gede ntị ka m gwa gị o nwere nchọrọ ije dụọrọ m ọdụ ka ọ ghara imebizi omenala aha bụ omenala ọkpọtọrọkpọ omenala igbo because confusion dị very very bad onye ka na-ekwu maka igwe kredo igwe kredo amatara m gị mgbe ị na-egbu ọja ị na-egbu ọja igbugoro akwa ọka ọja igbugoro ọdụ odibe niile igbugoro ha ọja igbugoro ife anya obe ọja ife agbaji obi gị toyota camry time light mgbe nọ skuul mgbe nọ unizik ịgbago ijigo ọja tụrụ ife agba foundation enweta scholarship gụọ akwụkwọ na unizik mgbe ahụ ị na-egbu ọja nọmalị na-ejere onwe ụka all of a sudden ipuluo mgbe iji wee puluo na na na n'ụka ị na-eje bụ mgbe Agwaọgụ mepere họteelụ yes ka gwere anyị eziokwu Agwaọgụ wee mepere họteelụ anya onye ọbụla wee mee fiam ọ dịka asị na na ego dị n'ụwa a agwụga na ndị dibịa ebukọchana ego gị nwasokwu wee bịa mepere ọkwa ọkụ họteelụ gbuo ọja adịrị gị gbusie ọja wute mbem ọchịkọ mgbe ị na-ama mbem amintose nọt ọja ị na-egbukwa ọja na-ama mbem mmasị ya dị mbem na jenụwarị chịkọọ ọyọ debesịrị ozugbo mfu gị na-achịgharị fanta na-achịgharị fanta ọpanda na-achịgharị fanta na-achịgharị akwa na-achịgharị edo na nzu debesịrị ozugbo mfu gị na mmiri emekwu eme iyiri black and black na-eje na mmiri were aja ịchụ aja which is very very wrong mgbe ọbụla na-achụ aja mmiri na anaghị gị black and black eje achụ aja na mmiri ihe orire white and attached with red well that's what apart eme eme gị n'oge oge nọkọta gị bido sebe ihe arọbụ na-agụ nke a nke a iweta obi usi ibu na ọnya bụ chi gị nsogbu nsogbu adịrọ onye mana ihe ọ bara nkịta ya megịrị ya zara mana igwe krege na nke ikpeazụ a the kind of confusion ede bịa ee nwajawad ihe m ga-ekwu ya nkịta bụ ka itinye ya ọnụ doro ama m na amara m ihe bụ obi gị bet ịfụ nke bụ eziokwu kwuo nke bụ eziokwu kedu nke bụ na kredo sikwazi na omenala onye na orugbo onye nwa o jee were nwa jee na nwa agbara gbusara ọkọ na ebili so ụmụ ndị ọzọ dị ndị gbusara ọkọ na ebili so ndị ọzọ bụ ndị gbutere ọrọ m na-agụ chiri ahụ bụ ogirisi igwu were aidezighị ide gbusara ya ọkọ mee nwa ya dedikeshọn idezie kuruzie nwa ya ekuru jerezie n'ụlọ ka katọlik kọmunion jezie ka emezie baptizim fada ehusie mmiri bere ebe abụ ikwuo emem aka ndị ji were aka ndị ejide ọfọ were aka ndị ejide baịbụl ịchọrọ ịza akpa zaa akpa ịchọrọ ịza koro zaa koro gwaka mbezana ibe ikwuru erigo nne ka m wee nwee ike bido na nwayọ nwayọ wee na-atụpịasị ibe niile anyị kwuo ọnụ ndị igbo ekene m unu ndị igbo ekene m unu mụanụ zụanụ ụmụ zụọ anyị aka m nwanne unu nwoke waja waja ofu anya aka ya dị ọcha unu n'anya unu afụ mụ na ya nọ n'ọgbakọ minista <laughs> yes asị eh. anyị hmm, eziokwu na-adị mma na ntị nwanne m buhere ya bụ eziokwu a na maka ibekere ego na aja ọ na-achụ bụ ndụ na um, ụka o jere debe baptizim yes ka m bịa n'onwe onwe ya mhm. hmm? na-ekwu um, one afọ m mgbosi kredo ji ụgbọ wee jee chụọ aja na mmiri otemelaka m blak yes ọ dị ọ dị right ọ dị wrong mm-hmm. nke bụ eziokwu hmm? na ya some program ama na an intelligent someone um e maka um, Facebook monetization ọ ife dịkwa against ndị Igbo adịrị eje na mmiri eje eme anything credo nke a na-ekwu na our ancestors ebiro n'ime mmiri anyị adachụ aja na mmiri o nwere ife ndị Igbo na-eme as tradition connect with mmiri nke a bụ chukwu dị n'elu chukwu anyị na-ebeghị chukwu ọka abịa ma ọ wireless dị n'elu wireless ka ọ bụ don't go to million do anything as a native doctor as a traditionalist you are wasting your time if anyị na-ekpe ekpele once in a day onwezi ebe ọzọ ịbata join ekpele hmm? afọ m datim i don't happy with that but ịma gị ọ ife ọbụla ka a na-ekwusi because amarọ na person of your capacity ga-eje na mmiri igbo na ọrụ ụgbọ na na-achụ aja ma ilu black and black ndị igbo adịghị black JPAC sị na white ma ọred ndị Igbo adịghị white nke ọ bụgodị na aja achụ maka ndị na-achụ ndị butere iyi akpa red na akpa black na be anyị ndị sabat ndị Jewish ibe anyị bụrụ mfụ okpu vakum JPAC bụ n'isi wuchi mma akwa nke m wee naghachita nke mma black red white akwa nke dị iche mbosi dị iche m na-abịa mkpụrụ black amaghị n'ime m na-abịa ahụ ịsụ daga so my brother that one aside if I men ụgbọ mmiri nwere ije chụọ na mmiri coming to baptism iji eme mmanya n'ụlọ ụka mụ nwa traditionalist o nwere ife dị wrong o hmm? nwere ife dị wrong about it na nwere ego o nwere ife dị wrong about it no na ọ na a na-ekwu okay listen let me so traditionalist and uh, ndị ụka ịyakpa confusion no confusion chere me confusion ka nkọwasa ịyakwu just listen to me let me give you an instance now ka m million, wit mmiri enweilo million. mmiri enweilo emere baptizim nke bụ na-ekwue ikwue nka nta anyị agwaghị reason okay one one one one one native doctor like million. enweilo mere baptizim then akwa ọkụkụ mere no no chere me one one one chere me were one one okay ngwa mmiri ọ mere baptizim. that was then. yes ọ na-amụ ọnụ na ọ mere baptizim ka m jụ yes or no. mgbe ọ na-edobeghị dibịa ni. ọ na ọ e mere baptizim achọrọ m agụme m. ọ mere baptizim akwa ọkụkọ na ọ mere baptizim. eze obi ọ mere baptizim. yes. jesu ya na ọ mere baptizim. yes. ndị dibịa niile okonkwo dibịa ọ mere baptizim. yes. ndị dibịa niile na be anyị mere baptizim. mbachara nwa. ka m bịa ka m bịa lesin okwu spiritual. I'm always saying that I'm a traditionalist by birth. Mm-hmm. Hmm? Then, a Christian by baptism. Reason is this, in the West support our credo na this also now everybody they against him. My parents are my baptism. But Emma, eh, eh, how even ụmụ ya so ụmụ ya na-amecha baptizim oles mọnde nke ọnwụ si ikpeazụ a bifo obidozie wee fụ how bad christianity day because of against christianity. Mm, yeah, he has na christianity dey bad. ị ga-asị na ka nna n'ime na-eyizụrọngwụ kristianity ibe anyị maziri na okiriti otu anyị si apụtakwasị na native doctor gị nwa na-asị na igbo tradishọn ma anụmanụ mgbe ọbụla na-asị na igbo tradishọn dị bad Eh, eh, na-adịrọ eh, hmm? bad ihe ọndụ na n'ime na-ewu igbo kọlchọ dị bad ọ ndị na-ewuzi uzue let me accept what you said this morning n'ikwetago na igbo culture adịrọ bad i'm happy about that now like i said about matthias it's not against christianity ọ dị against what people using Christianity. Ikwugbe mgbe ịchọkọtago okwu na ebe fọ okwu arafusie na ikwuzi eze obi mmiri ewulo akwa ọkọ na ọdụchere kobudo those people na amechara good and fine ma Matthias Ezeaku Matthias was a Catholic na-eje now ụmụ ihe bụ na a sịrị a na-ekwere ụka katọlik asị o na gịnị kwesie ike ebe kristianity batara n'ala igbo kristianity e destroy anything igbo culture hmm. they prefer ka ebute ya n'ụlọ ụka bịa mebe n'ụlọ ụka na-ebe the problem dị kristianity bụ n'ala igbo ka ba mụtara na na-eme baptizim ka a ghara ibivieti n'ihe a na-ekwu chere imera ihe na-ekwu ya gịta ka m bịa ka ha a ghara ịpụ na taimin ee eh, madara eze akụ hmm. na-ejebe ụka bifo mechaa hụteziesi na ọnọdụ ọ bụzi traditionalist na-ekwu ewu to the extent na ekupụtago nwa n'ụka mm-hmm. omenala ya nyenwazi ebekwere baptizim n'ụka omenala efu bụ ya gbata kọta eh. ya asị n'ụlọ ụka njos wee kwuo bifọ kwudo na ya ihe afụ na eze obi n'ụlọ ụka bikọs ọ na-achụ aja na-arụ awele na-arụ ibubo na-arụ ndị otu ya ihe afụ mbido nwere n'ụlọ ụka ya ọ dịghị pọsịbụl now ihe m ga gị okwere sie ike do na anyị na-akpọ ofu chukwu na ihe akpọ chukwu chukwu chukwu kaba dependent ntu izizi akpọ ya kedu ka ihe ma anọyansi akpụrọ na o ji eme baptizim bụ iwe m mm-hmm. after all eh, after eh, eh, akwa ọkụ ha na-ejere mmadụ okeshọn n'ụlọ ụka fee ego ha na-ejere nke eze jizọs jere ụka nke fee ego ana m abịa okwu ka a na-ekwu ma ọ na-ama ya ozugbo kedu ka ikwe kiri egbe esi na-eme arọ bụ n'agụ mhm. ọrụrụ ndị mmadụ ibubo rụọrọ ndị mmadụ awele rụọrọ ndị mmadụ arọ agba aka rụọrọ ndị mmadụ nke rụọrọ ndị mmadụ nke ọzọ gbuoro ha ọbara mhm. mere ha famili rụọ ọrụ libereshọn gbuchaziere ụmụ ndị ọzọ ọbara oruzie na nwa nke ezi orutezie na nwa nke the so special nọ Jizọs nwee nwa mana ọnwa ndị ọzọ bụ arọ agba agbaga maọbụ arọ bụ n'agụ ize confusion o kwesịrị ịkpọrọ nwa ya jere ihu agbara gbuo ọbara kụziere nwa a ka esi arụ arụ ọrụ were kịta ọ sịrị train up a child in a na he will go and where he will it o kwesịrị nwa ya ebe ị ga na-akọnfuz ndị ọzọ na-egburu ha ọbara n'ihu arọ agba aka gị n'ihu arọ bụ n'agụ gị what prompt you not to carry your own child that is to say you are confused and you are deceiving the gullible okay come there um no one friend that uh, way ọ bụrụ na onwe efu uh, onye aka ndị afụkwa You ọ bụrụ na onwe efu onye ọ bụrụ na onwe efu onye ime ya aka nkịta one this side na you die on the other side mm-hmm. If you efe babu bible na ego onye iru abụọ si n'oge ojukwu obi esi n'okwu na n'ọbụghị oke ma ọba ihe chukwu kọwara gị ọ kọwara gị iji baịbụl n'aka jide ọfọ n'aka mana ọ bụrụ ọbụla ka ọ dị ịbụ onye ihu abụọ mba ekwuru ihe a na-eji I'm ọrụ to fesbuk ọ nwere ife ọ na-esi bụọ m I'm mana to go. ekwu eziokwu lesin ọ bụrụ otu a ka o si dị o nwere ife to oyibo kwụ si if you cannot beat them join them. then you join the vote in 2020 a na-ekwu okwu against christianity na ajọ ifefa na-eme yes ma achọ nka eh, mana ka nkọwala igbo gị m ji wee sọpọtụ ala igwe kredo ya eje n'ụlọ ụka mee nwee baptizim narakwa and baptizim ọ na-enye asụtọpụrụ ya kụziri the boy omenala igbo mụ na eh, afụ bụ ebe ọ na-eme like ụmụ ibe anyị kwu sọsọ ibe mfugbe ọ na-eme mma ala mmiri aja ọ dị echu na mmiri aja nwere nke kpọbụrụ isi n'ala arọ arọ arọ arọ bụ na-aga onye onye na-eje ụka nwere ike igwuo ụka amachọkwara mmadụ etinye ọkụ ọdịbe anyị bịa mebisi amaracha ka mgbe ebe ji egwu gbasara resin now ọ bụrụ na anyị enwego strong omenala igbo otu ndị igbo si sigbo eme omenala before because formally anyị eje n'ụlọ ụka eme baptizim ebe a na-eje eme nwa baptizim ebe a na-akpọ ya ịgụ nwa afa ọ ndị ụmụnna na-eme ya mm-hmm. ịmụọ nwa ijee gụọ nwa ya afa na ụmụnna

enwere lot of things dị mgbe confusion gee ntị nwa akredo ji eme baptizim na asị if you can beat them you join them this is the reason ndị Igbo ji n'ibia ịgbakọ aka ọnụ then anyị enwee traditional school nwee traditional church ịma na ịnwe na kick against church Matthias which mụnwa the angry about that now ife kredo na-adịrọ wrong because nwatakịrị ya enwe baptizim kaadị ọ ga-enwe pastọ ka m bịa ọ ya aba skuul n'anya ọ m bịa ọmọ ìwé bá rúbọ yìí fún mi níbi àti ẹyẹ sí nọọdù náà ọdún náà yàtọ̀ àtẹnudẹ ndúró ẹnu náà àwọn ọ̀chì bá àtẹnudẹ nkè é láǹdì ẹ láǹdì ẹ pàápàá bẹ. ọmọ ìwé bá rúbọ yìí fún mi ọmọ ìwé bá rúbọ yìí fún mi ọmọ ìwé bá láǹdì tata tata. a kò nkúrò ní àzú na nǹkan. ìnà àkúrò ní àzú tún ọmọ ìwé tún bẹ ní ìwé bọ mma àtẹnudẹ akùnkúrò ní àzú akùnkúrò ní ọkwa a na-adị adịghị ọzọ na-abụ mmadụ apụta ịchọ ịkpa afa gị ma ọ bụ ịchọ asị na afọ gị bụ okeke okoye okafọ okonkwo maọbụ Emeka Chinedu e, Obinna ehe ịkpụkwu ori afọ ya bụ Christopher sị onye bụ Christopher bia against e, chere uru bụ onye na-aga adị against of e, Christopher St. Christopher chere na ịma ha onye bụ St. Christopher na ọka mma na afọ nna gị bụ Egbuna dèbí àwọn ọkọ ọsẹ ọsẹ ọkọ àbọ ọsẹ ntọ ọkọ àbọ ọsẹ ntọ ọkọ àbọ náà ọsẹ ntọ ọkọ àbọ bí ní pàtàkì wọ́n èdè ṣiṣẹ́ fún mi lórí baptism bàtí ẹ̀wọ̀n ẹ̀ẹ́dẹ̀ka tulip ọ̀gá ịbụ onye ihu abụọ mana gamma m na na-egwu gamma edive kredi anọrọ ebe edivend maka ọhụrụ sọsọ m na ihe marketing bad product ọ na-emebi afọ mba onye mebiri ọrụ onye mebiri afa m enwe ndị ya disagree with me na ndị ya agree with me lesin mba onye ebe agree with you ngwa ọhụrụ nwere mgbe e mesịrị ndị mọ ndị ha maka ya apịa na ndị ngwa si ka na-eyi mana ka m kwuo ebe ntị egwu a sị na onye a na-egbu egbu okwu ọnụ ya ah. lesin the reason is this even their support will credo credo wife might be a christian credo a traditionalist hmm onye program mụ na somebody mere ebe mmiri enwe n'okwu na nwa ya diọkpara ya jewe ụka na-ewere property nye nke diọkpara tọ na ọ nwa ya je ụka i encountered it and speak against it gwa na ọ bụrụ igbo culture adịrị na practice mmiri enwe ilo culture ibe anyị na practice igbo culture n'ihi native dot nwa ya jewe ụka ọ ka nwere right ya si diọkpara you know so credo ife e, credo ji wee bịa n'ụlọ ụka for his e, child one listen to me carefully if you can't beat them you join them in traditionalist in igbo land anyị enwebe school anyị enwebe police anyị enwebe office anyị enwebe anything sọsọ mgbe anyị nwegwuru church and the church ya ndị mmadụ na-achụ everyday ka ha dopuwe the church uchi na ya ekwere opili ya ike chọọchị anyị ya na-ebu mana mistake kredo mere na eje na chọọchị anyị na mkpọ na nke mata ya si eze baptizim mana ebe ọbụla ofe onye ụka reason is this ya nwaanyị esi wee ba skuul

ana Igbo dị nsọ na onye dibịa ndị dibịa na-eje n'ụlọ ụka e, ndị Igbo na-atụ ilu sị na okenye na-agbaghị egwu a. ọkwa na ndị mmadụ bịa bute nwoke a mba ka mbe jebe aga onwe ebe nchọga njụ anyị mgbe anyị na-etolite ọ na ọnda katọlik na-adịba ebe a na-akpọ kalchọrọ adịghị a na-eti mmụọ kọlchọ bụ kọlchọ tradition culture bu culture i believe we culture kọ we culture kọ we awa la. it's a foreign culture why e dey happen zie nke ọkpọtọrọkpọ nke nwa. ọgbọdọ ya na nleta dị go strong ọya dajụ si na mistake wey mere wụ na oke eje na ụlọ ụka anyị na mkpọ mmasị bena ọnụ ụka matayas ebe na ọ bụrụ matayas nwere ụka ọ ụka omenala anyị o ji ebe matayas. bimes na ịmara ya abụgo grade na-eso matayas kezi ọnkụ ib na-eso matayas ọ bụrụ na ọ kpọrọ ndị klinik ya jere n'ụlọ ụka abatayas that shows na ihe na-eji awọ ọchịchị abatayas bụ mọkịrị chere ihe izi nwa mọkịrị bụ na you did not believe na ụka omenala abatayas ka o jee ebe a kupute nwa ị mana ebe ebe ụlọ ụka abatayas kupute nwa ha ekwo ekwo ndị omenala ibe ya like ya now o believe o n'ihe mata yazi na-eme ụzọ o believe o wekere afụta ya asị na wayo wee na nke ndị ụka kedu onye krendo ọnụ ejipụtakwa ihe na fesbuk wee sị na kristianity bụ nke a kristianity bụ ekwensu kristianity bụ nke ebe ijere kristianity anyị na-agba ekwensu ijezie si na omenala gị ahapụta jezie na dat kristianity ewere baịbụl pịa nwa gị n'isi atọ fee mmiri nsọ yọọ mee nke a nye onye nluve ọ yọrọ ọṅụọ wa ebechi ozugbo kpaba ozugbo abịa afa Chido anyị awa anwụrụ afa n'afọ nke nna na nke na nke ma na bụ Kristoba? Ịma Kristoba. bụ onye Israel. Mana ịma Grik Filip. Pita. Jọn. Mana abara nwa Kredo. Ọ bụrụ nke onye. ọ na ndị niile anyị kpọrọ ndị niile anyị kpọrọ aba mmiri onye ile akwụ ọkụkụ Eh, Matthias Ezak ọ na-abịa mere baptizim ọ bụ ebe ọ machiri ọ mere baptizim most people ndị ma ndị ochie nọchi na ndị ọ mere baptizim ịra apụta efu ebe akwụkwọ ọkọ afọ ebe ịdọ afọ baptizim afọ osuwe paspọtụ fana facebook ka mfu i challenge them paspọtụ akwa bụ chidozie nwanwa english name ya to english name ya n'elu ebe ọ maka njikọ ọ na-eme ihe paspọtụ data bụ chidozie nwanwa english name ya gwa na ọ nwere english na paspọtụ ya ka nna gị nwere nwere nke nọ onye baptizim ndị agịrị ife anaghị aza afa mmiri nwere ka not come and na ọ bụrụ matu na ọ sọsọ matayas bụ onye achọghị ije nje afa bụ kristianity matayas bụ one bụ the christian mata ndị egburu egbu mepee baịbụl mbɛ jɔnbɔsi bɛ kɔnɔ bɛ maa zi jɔnbɔsi bɛ kɔnɔ bɛ maa a bɛ wuli sa de. iye ɲɔgɔn ba iye ɲɔgɔn ba hundred thousand ka na bɛɛ kɛmɛ bɛɛ n'a ɲɛ miiri kɛmɛ yɛrɛ ka nɔnɔ ku ɛ baibu de b'a yɛrɛ nɔ na ɛɛ jepa kɛmɛ pɛ baibu wɛta one single verse ɛbɛ dɛ the word christianity a sɛ kɔni christian mbɛ mi yɛ mbɛ mi yɛ transfer. jɛ na matthew ɔ jɛ na matthew. wait now na ịkụzi ọnụ ọgụ sọmdụ maka tamara kristianity ọ dị na luk ọ dị na matthew and ọ dịkwu na john christianity Into Christian, they were called first called Christian at Antioch. And they can live of Israel Christian. That was when the, the, the, the disciple of Jesus Christ, Mgbe a nọ wegada mm-hmm. ka hana waya sai da da ganda ya daga Christ mm-hmm. because the Christ hana ya so you ana so za suna it's like these people are doing like Christ mm-hmm. and we are Christ like people they were first called Christians at Antioch Bẹ́ẹ̀rẹ̀ máa ń bá ibà yìí lè fún the right ní alẹ́ ẹgbẹ́ mi ti ọ̀gbọ́n ibà mú wọn fún Christianity the spelling the difference. Ìjọ ìdúró Christianity is just like English ẹgbẹ̀rẹ̀ Christian. Ìyá Yorùbá fún Christian and Christian are the different. Ẹ ẹ́ ǹdí sí ẹ̀ ká ẹ gbọ́dọ̀ comment box. Matthias Bremer is the name of Christianity name, even Baba, Jewish name, no, traditional name. Matthias Ebo a Christian matter. Egwuregwu na ọkwa Bible. Ndị otu Jesu egwuregwu ọ Matthias na. Kedu ihe na Jesus Christ are a Christian? Ee ndị wee dịrị ba Yes na. No worry ya 21 minutes. Kama emecha adọtị ya program a. Mgbe kọọsụ godi kọọsụ adọtị ya program Nigeria. maka ya ji abụrụ kristianiti ekene m igbo niile kene nwoke kene nwa kene ihe ejiri igbo zo na-asị na adịla anyị mma na eke dara anyị mma na dara anyị mma na afọ dokwala anyị mma na nkwa biko na esi na-emecha vidiyo anyela anyị aka na sọskraịb na dis chanel ọnwezikwa ihe ọ bụla ichekwu maka vidiyo anụ itinye na kọment sekshọn ya enyela aka bụ notifikeshọn bọtịn gị ka na-enweta notifikeshọn mgbe ọbụla anyị ji vidiyo fụ ndị ọbụla na-eme omenala biko ha si na ya adị omenala ya adị mana ijizi ya nke gị na-emekpa ndị ọzọ ahụ that is where the problem starts maka isi na eme omenala nwanna ji emewe omenala nke hapụ ụka ụka na ụlọ onwe ha ịsịkwana niile ị na-eme ụka ikpesiwe ụka gị ike ọ bụghị ya na eji ụka na eji ụka gị na mmadụ nwezia problem sị ka ije alụsị jeje tụọ onye ahụ na alụsị ya bụ ihe azịghị ezi biko ọkụ afọ ka o si ebido maka ọ na naghakwa afịa ya kịta afịawa ahụ maka ada ama ama ihe ọnịcha ngwara ogbosi aya mmanụ mgbe ọzọ